Igbo nwere Igbo nwere Igbo na ego ego na mmụọ Igbo Igbo na ụmụ Igbo niile olu mekele nke onye chiri n'ụwa ya ekene ndị Igbo jiri biri ha na-enwe obodo enwe ọzọ chukwu nna m emoni ife nna chọrọ ebe ọ ga-abalụ m obodo kpọrọ nkụ na ndị igbo banye okwu ome inukwa mere ka nwanne sachukwu ameka ọdụm egwu ojukwu olu mekeme mbọ niile gbara ya agaghị echefu onye aka ya dị ọcha na-emesi ụwa ga-ama maazị Nnamdi Kanu ọha ọchụwa ọkụkọ nwado ọkụkọ n'ọsọ na-eme

ama m ihe ndị Igbo nwere aga na-agụ akwụkwọ n'ime agụ ịkpọta ha na-espọta ndị Igbo nwee elelelelelele obodo ị gara ifuru onye Igbo na ya obodo ijere ifuru onye Igbo dị ya shifosite ọsadebe mpanigoro egwu Oliver Dịkọkwe na Mike Ejeagha Peter Brothers ihe Bright Chimezie ala Nwachukwu Kodi Ezike ozuru mba mba dị iwe Nnamdi Azikiwe Samumba kwe Michael onye, Igwe aja Nwachukwu na agụghị ironsi Chifa Kanu Ibiam